masuk dulu lah masuk masuk Come on, I'm na agọzi anyị wee bịa ebe na-achọghị aja nke ozi ekele eze ngozi n'ihi na iduru wee gaa na ndagwurugwu onyinye ọnwụ wee pụta onweghị ihe ọ bụla ndị wee na-ekele gị mgbe asị aga ndụ kedu onwe gị nyere anyị bụ nke anyị ga-eji wee chọrọ gị aja ebe a mbụ ikpe nara nna nke obi n'etiti owulu abụ eze ime eluigwe ka m na-ajụ gị ịhụnanya gị n'ime ndụ maka ime ndụ ụmụ gị niile bụ ndị Biafra ndị na anyị biri obi ị gaghị ekwe ka ihere ma anyị anyị ga-efe gị anyị ga-aja gị ma ị ga-edu anyị eze mgbe ngozi anyị ga-ahụ ndị mụrụ anyị na ndị anyị mụ ị ga-eweta ngozi pụrụ iche wee tụkwasị n'isi ụmụ gị niile n'ime ndụ ha ị ga-agọzi ala abụ Biafra ga-agọzi ị ga-agọzi ndị nke gị niile ebe ọ bụla ụmụ biafra nọ n'elu ebere ị ga-agọzi chineke nna chukwu okike abịa ọ bụ naanị gị oge anyị bụ onye anyị na-agọzi anyị wee na-arịọ gị mma wee na-arịọ gị na-arịọ gị na ọ bụ naanị gị dị ndụ ọ bụ onye ime eluigwe ga-enye anyị biafra anyị ga-ekele gị anyị ga-aja gị mma anyị ga-eto gị na chineke nna anyị nke pụrụ ihe niile bụ chukwu okike abịa ama oyi esewu ikpe n'ala n'ebe a bụ ebe ị gọziri agọzi ka mgbe gboo anyị na-asị dịka isigbe egozi ala nsọ gị Biafra taa ka ị ga-esigbe egozie ya ị ga-ebia na mpụpụ ya nọ mbata ya ọ ga-ahụ ụmụ ya ma hụ ụmụ ụmụ ya ọ ga-adịrị ya na mma ma ọpụpụ ya na mbata ya ọ bụ onye ike ka ọ bụ otu a ka David si wee wuru onye ike dịka isi wee duo david o merie ndị nro israel n'ime ka ị ga-esi wee duo merie ndị iro biafra n'ime ọ ga-aga aga ọ ga-alọta ọ ga-adịrị ya na mma biafra ga-enwe aṅụrị pere n'ihi ya ogbu ọrụ mgbe niile ise